obodo a na-erite ha na ndị ọzọ ndị ụzọ Boko Haram maọbụ ndị Shizo ọrụ ụmụazị na ụlọ akwụkwọ ọrụ ndị mmadụ na-eji ahịa maọbụ ndị na-ana ahịa maọbụ ndị na-eji njem maọbụ agafee ife ndị ahụ ife ife ọdachi okporo ụzọ ife ọdachi n'ụlọ ụzọ dị iche iche ma n'ụlọ ụka ahụ ma n'ụlọ akụ ebe niile nke ka nke bụ na ihe a na-eme onye bụ onye isi ala ha bụ Muhammadu Buhari na-ebuso ndị na-azụ ahịa kpọwara ahịa soshal midia agha n'ịnwachi nke a na-akpọ Twita maka na ha weta ihe odewe ihe ọjọọ onye ọbụla nwere n'ọnwụ ihe ọjọọ mba dị iche iche etinyego ọnụ n'ugwu ahụ ma mba Amerịka ma mba Briten ma mba France ma ebe onye ọbụla si ma n'Afrịka ụzọ dị iche iche onye ọbụla ekwughị ya ma mmadụ dị iche iche ekwuo na anyị ha bụ ihe dịrị mmadụ na ibe ya na ọ na maazị Buhari nwere nsogbu ihe gbasatara akaụntụ nwere na Twitter na etu ya na o kwesịrị ka o ndị nọ n'obodo ndị ọgbara gbasaghị ihe ndị na Twitter na-eme ka bụrụ okwu ma nke anyị ga-etinye ọnụ na ihe atata bụ ebe anyị na-akpa maka oge ọ ihe na-eme ụzọ ebe uche anyị na ụzọ ọwụwa anyanwụ ọkachasị mana tupu anyị eruo ya anyị chọrọ itinye eh, ọnụ na ike na eh, nzukọ enwere nzuzo a ebe ndị si na gọọmenti etiti ndị na-anọ nọchite anya gọọmenti etiti jọrọfuo ndị gọvanọ South East ọ bụrụ na unu chọrọ n'oge na-eteghị aka ndị gọvanọ South East zukọrọ wee gosiri ha nke iziri ha zukọrọ ajiasị anyị na egwerụla na iche nche na ike ụbụcha dị mkpa ha ga-ebido ewuwe arụ nke Igbo a ka ha zukọrịrị ọnụ karịa n'obi naanị um a bụ nke ndị Igbo ya ma ndị South East ma ndị South South o ma ndị West ndị South anyị na ihe merụ na-amachiela ihe gbasara ije na mmasị mba nke mba ọzọ onye chọzie ịzụ anụ ya debe ya ebe a kwesịrị idebe ka ghara ya wee na-emebisi ife nke ahụ mee ma na nzaghachi ya maka na mgbe ahụ etu o bụghị ka nkụ ndị gọọmenti etiti jigatarị bịa ndị gọvanọ na ụzọ wee na-ekwu o oh, naghị ekwekwena na ife egwuru udo mma ka achụzie n'oge ikpe kwụsị na marịarị mana ọ bụghị naanị nke a ka a kwuru kama mma akọwa ka o si dị ka mma na nzukọ aga m etinye ya n'aka ụkọchukwu ọsị na igbo gwamaga mama na nzukọ mana maka na ọ ga-aka wee hazie ya ebe ga-esi wee tinye ndewo maazị Ụkachukwu ndị na-ege anyị nche, ya ihe maazị Okechukwu na-aghọtụ anya anyị chọrọ ka anyị tinye ọnụ taa ahụ ọkacha um, n'ọgbakọ nke ebiri na nsonso a anyị nwetara na ndị ọchịchị dị n'ọwụwa anyanwụ Naijiria ndị arakpọ the South East na ndị na-anọchite anya gọọmenti etiti nwere nzukọ nwere ọgbakọ ileba anya n'ihe gbasara ọgba na ihe na-eme na mpaghara ọwụwa anyanwụ na Naijiria ọkacha n'Imo steeti n'Ebonyi steeti ndị a aha na n'ọgbakọ awụ gọvanọ na-achị Abia steeti na nke na-achị Imo steeti na nke na-achị Anambra Enugu na Ebonyi steeti ndị ọzọ a gwara anyị na ha nọ isokwa na ya wụ na eziokwu eziokwu gọvanọ na-achị Anambra steeti anụ ya kama onye na-esote ya ya bụ dọkọ Nkewa Okeke ndị ọzọ nọ na ya bụ Senate Minority Leader Senatọ enyi nna ya Baribe na minista of State for Mines na Steel Development Uchechukwu Ọka President General of Anaeze Ambassador Prọfesọ George Obiọzọ na senetọ Ken Nnamani nke wuburu onyeisi seneti ike kwere mmadụ onye wuburu deputi minority leader nakwa Tobi Okechukwu ọtụtụ ndị ndị a na-agwa Mr. Eze Nwodo na Emmanuel Iwuanyanwụ Chief Nna ya Nwodo na Chairman Christian Association of Nigeria nke South East. anyị na-ajụ ndị ọzọ nọchitekwara n'anya ndị gọọmenti etiti bụ minista na-ahụ maka nchekwa obodo Minista of Defense agbana minista nke na-ahụ maka ihe na-eme n'ime obodo ya bụ ahụ minista ọf interior ma ọ mafes ihe anyị ghọtara bụ na ha ekpebiela uh, na a ga-eleba anya n'ihe ihe ewu isi nwa bụ njọ otu o si metụta ndị Igbo asị na anyị ndị na-achị gọvanọ sị na-achị ọwụwa anyanwụ Naijiria dị na nke mbụ ihe gbasara ndị a ji egbe achị enyi. je mbụ ha na-eme n'ala Igbo nke ọzọ abụrụ ihe gbasara mmapụ na iwu a na-amapụ ndị Igbo ma abịa n'ike itinye ndị mmadụ n'ọkwa n'ụzọ dị iche iche na ha ga-ewere okwu a wegara ya prezidenti na ihe ọzọ ha tinye ọnụ na naanị otu a maara ndị Igbo nabatara nke ga-awụ ndị ga-anọ n'inye aka na nchekwa obodo wu ebube agụ na otu ọzọ awụghị ha na-ekwuchite ọrụ ndị Igbo mana isiokwu anyị na-achọrọ ka anyị lebazi anya ugbu a wụ gịnị kpatara ama m na ajụjụ m na-eji eji ugbu a dịka ajụjụ ya ndị dịka sio ajụjụ dị redundant mana ọ dị mkpa ka a mara n'ihi na isi Igbo si na isi Igbo gịnị tụrụ olee ihe kpalitere njem a ọgbara maazị ejikọ ịma mmadụ odobodo onye nwere ike itinye okwu ahụ ọnụ ndị ihe n'anya eleghị mere eji nzukọ ụlọ na-agwọ ala Igbo na-agwọ onye na-eji ụra onye nwụrụ anwụ wee na-amahụ na nsogbu nọ n'ụlọ n'ihi na ebe ọ bụla ibizi ugbu a n'ala Igbo eche m enweghị onye ebisiri ihe ibi n'ebe ọ na-aga ọ bụrụ na ndị onon e, gọọmenti achọghị ndị e, agbụrụ kpata okwu ndị e, sinani hedras echeziri gị n'ụzọ gị jee na-egbalaghala pụtazie ndị uwe ojii ma ndị ọchịagha akpọgoro gị gbọgbuo n'ụzọ ya bụ na enwezighị onye ọ bụla dị n'ala Igbo ga-edebe binye n'ụbọchị site na ee echekwara m onwe m ndụ m ebe ebe nọ echekwara ndụ m ama m na a ga-ebido gbawa maka otu mmiri chiba na opi ụgbọgọrọ ma ihe kacha mkpa bụ na ihe na-eme na n'ala Igbo ugbu a agha ka a na-alụ kama nsogbu nọziri onye ndị na onye ndị na-alụ agha ahụ ọya bụ ihe na-agwara ahụ na mmaụya ọcha ọ gbarụgharị na-eme n'ala Igbo ọ darọdara mberede ya bụ mmiri um, otugo mgbe orure ana ọtụtụ n'ime anyị bụ ndị um, Chukwu zọpụta n'agha nke Biafra oge ka oge a aghọtaghị ofe ife na ya bụ ọgụ eberekwa 1970 maka na ife anaba anọ nzukọ n'ọdụ ọ ka a na-azụ ike na ọ dara anyị mberede mana ọ dara mberede ọ ife efila aka n'anya mee ndị gọvanọ ndị Igbo ah. nọ n'ọrụ ọ na mmiri ncheta anya anya ọ bụrụ ka e kwubere okwu na nsogbu dị n'ala Igbo n'ihe gbasara nchekwa obodo ọtụtụ n'ime ụlọ na ebi anyị tiri ikoro ma lụọ anyị ji wee fili isi kamgbe anyị jiri ikoro a na-akpọ maka nchekwa obodo tụmadụ n'ala Igbo ọ bụ mgbe ndị uwe ojii na-atụtụ ụmụ mmadụ gbagwee nri na mmiri ebe ikpe ka ọ bụ nke ndị a na-emezi nke anọchie ụzọ ọ bụ nevi ọ bụ polisi ma ọ bụ ndị amị tụmadị n'oge krismas anyị na-ama ọkwa na nsogbu dị emesịa ndị oluchiegbu isi atụrụ wee gbadata jide ebe wee na-ebekasị mmadụ ọrụ na ka ya bido bido mechie ọga na Abakaliki gbadata n'ụfọdụ eh, akụkụ eh, Anambra n'isi ụtụtụ omebụkwudo ji awa iri ụmụ ise ya bụ ife bido a na-ama ọgwụ ya na-asịsị kwụsị sị kwụsị kwụsị kwụsị ndị gọvanọ anyị Igbo nwa ntị mmanụ zaa izo ya gwara m ewee megide ka wee ruzie na emee egwu nke nke ọbọchị ọsụ ọpration Triton egwu eke bịakwa egwu eke jide ụmụ mmadụ gbue mgbalisie ụlọ ọbụrụ onye jụrụ ese na Abia steeti ewerugwa ibe niile agba abịa n'ọrụ ọ bụrụ na elu ọrụ o nwere ofu nwoke Igbo ndị Imo steeti wepụta na-asị nwa ya ga-abụ gọvanọ ama agarịghị n'azụ wepịa ụgara ofu onye aga ọ dịka onye otu elu ọdụ nọmba fọm nọmba tri wee ghara ya wee si ya chekwa obodo Igbo ana ọ na-ana eme nke covid enwelu na ụgbọ mabụ ụgbọ tipa e, e, na nke trela na ọ na-ebu ụmụ mmadụ na-agbarata ndị eburu obodo eburu akpa eburu akpa ọ bụrụ na gị ebe e ka ha asị na ndị azụ na ọdụ ndị be anyị maka mgbe abụ asị anọ lọkdaụn mana ụgbọ na-ebubata ndị mmadụ n'ala Igbo tụmadị n'Imo steeti o nwere mgbe anyị nụrụ akụkọ na ofe dịka bọọsụ iri na ise bụ mwikọ obi mwikọ obi na-ejideba mesịa onwere onye na agụ maka ha kedu ibe nna akwụ ibe a ndị na-achị na anyị Igbo bụ ndị bụ ndị kwesịrị wee chekwa obodo anyị ọfala pụtara anyị ọbajila anyị na mgbagharịa nke anyị na-eme ndị ụkwụ eziga anyị ibe dị uche ha maka na a obodo na agbagha aghara prezidenti anọkọtara sị obiko oh, biko nwere na ụbọchị anyị na ndị na ndị akụkọ si na ya yana gọvanọ anyị kpara nka n'ala Igbo ya were ekwentị kpọọ ha ka ọ bụrụ na ị bịara abịa ịkpọọ na nkwentị dịka a na-emekwuzi nke onyonyo ịkpọkwuzi ịkpọ oke na onye ọzụ omerụrụ ọzụ ife o na anyị bụ onye isi agha onye isi ọdịfensi amị na-adị ịgba inwe izu ọ ịbịa delegeshọn n'obodo anụrụ n'ọgụ mba anọ n'agha ọ ya ka eji sile onye onye ọbụla anwere onwe ya na minista Naijiria a ga-achụnye puku ya ọnụ mana ọ nwere ihe abụọ otu ma abụọ maazị Ejike na maazị Odeluga bụrụ ụtụrụ aka nke mbụ bụ isi n'obodo na-anọ n'agha kemgbe anyị kwuru okwu a echetara m na gwa onwe m ekwuru e, e ya ebumụfọdụ si na ndị mmadụ na-eche na enweghị agha na-alụ ka ọ dị ugbu a na nweghara na-alụkọ ugbu a mana o teela ihe a kwapụ kwapụ nọ na-ada ihe mere ndị mmadụ ọ dị ha ka anyị abido na agha ebidobewo n'ihi na ha nụbeghị ụlọ uru ma o nwebeghị ugboro ole anyị kwuru n'okwu a ụlọ olu ugboro atọ ebe anyị nọ na-ekwu ihe gbasara nchekwa obodo na kwapụ kwapụ na ha adala na ndị chela enweghị agha na-alụ ihe nwere ụlọ ji na-eche na agha nọ ewu na agụ na-anụbeghị ụlọ dum mana ka ọ dị ugbu a kparapụ kparapụ ahụ ebidola dawa ụlọ dum ụlọ dum ya bụ na nsogbu dị n'obodo ala Igbo nọ n'agha ọhịa m chere mụwatara ụlọ mana maazị Ejike maazị eh, Ọdeluga ga-ekwuru anọ na-akpa nkata hmm. ndị ọchịchị nọ n'ala Igbo agbachie nkịtị n'ihi na ile anya oge ọbụla ị na-enọ na naijiria isi Abuja na-abịa hmm. magide magide magide ozugbo na River Niger hmm. ọzi every isi ụlọ onwe m bụ amaga Warri maka owere isi from Warri gbadata ruo Port Harcourt ozugbo ele bata gafee ọmanelu bata na ụmụakwụ ọhanị ụmụ eri ịga na-ahụzi polisi every 500 meters ndị mmadụ na-eji ndị nzu na mpaghara ọwụwa anyanwụ na-eji na-akpọ na mmekpa ahụ na anyị nọ na mmekpa ahụ na aka ndị uwe ojii na aka ndị agha Naịjirịa na aka ndị kọstọms ndị nevi ndị na-achị ala Igbo machi nkịtị ndị mmadụ na-eti na-akpọ na anyị na-enwe mmekpa ahụ na o nwere ndị na-abata n'ime obodo anyị na-ama nne ha bụ ndị na-achị obodo mechie ọnụ otu ihe ha kpara na nkata bụ na naanị ndị ga-elebara ndị ọ dị n'aka ihe elebara ihe gbasara nchekwa obodo na mpaghara ọwụwa anyanwụ na ọgwụ ndị ebube agụ na onye otu ọzọ awụrụ ndị na-anọchite anya ndị Igbo akpọghị ya ha mana anyị ma na ndị ha na-ekwu okwu ha bụ ndị IPOB na ndị ESN mana gịnị kpatara ha olee ebe ndị igburigbo ọnụ ole ebe o jere mmiri jiri ma ekikere eze maazị oke mana mgbe anyị na-eto o nwelụ egwu a na-adị egwu ka a na-agụ egwu onye ejiri nwa n'ebe akwa ebe ejiri nwa ebe akwa ewee gụgide ibe eji eme ya bụ investigeshọn ewee ruo chọpụta ruo isi ife ọgwụ ajụghị kedu ife mere egbe egbe gbara egbe kedu ife mere egbe Ụlọ ụkpụrụ egbe anyị gagide wee ruo na akịkọtabụbụ na mkpọma ọrụ gịnị kpatalụ eji wee nwee nsogbu a na Igbo bụ ebe anyị kwesịrị ihe iruru aka onye isi ya etu anyị esi ajụ onye esi nwa n'ebe akwa onye isi n'uche ya ma ikwu maka nwa n'ebe akwa asị na nwatakịrị na-ebe akwa na-alụ aka ebe ọ na-alụ aka nne ya n'ọrịa a na-alụ aka na-asị nọ ebube agụ ma ọ bụ na-asị na ọ bụrụ ọkwa ndị ezi onye a na-ekwu nwere ife ọ na-eme ndị gọvanọ ka ndị anyị na ha nọ n'ụzọ ọdịda anyanwụ site na ife eruo na ka a ga-ahụ isi ya bido na anyị ji aka jiri nke ya ndị nọchitewa anya ndị na-ahụ maka ọchịchị na-anọ n'isi ndị Igbo ndị gọvanọ nọ nzukọ agha tịghata ife ọbụla ha ga agwọ DSP polisi ka ya na ha kparịta ga ezigbo iche ife ma ụdị na ndị ibe ha aghọtara ihe a na-eme Abacha kwuo etu ha si wee che ife bụrụ DSP kwuo nke ha ncha niile na-ana isi ọra echebekwa ọ dị n'ahụ a agụ nne ka amataiku nọgoro ọgbalịnala ka ndị gọvanọ ahụ nọkwazinala gwa o na mmụọ nsọ emeghe n'anya na ha ekwerela na achọkwaziri ebube agụ a na-achọ ebube agụ arụ ole ka ebube agụ ahụ dị kedu mgbe ha ji wee zụwọ ndị nọ n'ebube agụ ji echebe obodo ka njikwa ọ riro ewere ebube agụ na ọnwa ịnọ na karịa n'ọnwa ịnọ ahụ mkpamkpa na-aba ka na-aba ka ọ bụ nọọ nlereaka ya ka ọ dị n'aka ime ibe a ga-eji chebe obodo kedu ụbọchị a tụla emekwe ndị ha ekwe ka esi nye ya ekwe ka ha dị achọrọ m ịfụ rịpọtụ gosiri ibe Ebube Agụ na-arụ wee ruo taa ekwuzi ya egosi m mma ụlọ ha ka ọ dị n'aka na ha ghọtara ibe a na-eme ha kụziri ya ọfụma na ha jisiri ike ife na-ekwu ugbu na ndị gọvanọ na-ekwu ka o si na anyị ghọtara nke ahụ onye na-eche na ndị gọvanọ na-ekwu ka o wee dobe ndị ha na-achị ma ndị nọ na steeti ha mma onye onye ahụ na-aghọ onwe ya aghụghọ oge ruo na ị ga-agbanwe nwaanyị eziokwu ile nzukọ ha nọ gụọ ife jọrọ ịfụ na ndị gọvanọ na ife ndị ha na-ebupụta bụ na ha na-agwa ndị ha na arụ ọrụ na aka m azụrụ ya na ụkwụ m azụrụ ya ana m ya ahụ ife niile ụlọ ziri m ka m rụọ ana m achọ ka ụlọ marụ na ọ bụrụ mụnwa na ya gara n'ihu ana m ekwupụta nke a ka unu ma na mụ na unu ọ bịara n'obodo m bi o nwere mgbe a na-asị na onye isi ala na o nwekwara ndị na-achọ okwu n'obodo a mgbe a na-ekwu maka ibe ịzọ ndọrọ ndọrọ na UFS na o nwere mba ọzọ na-agba mbọ ka ha mebisi anya ibe ka aka ha dị na ya ka na ha na-achọ ka ha kwatuo mmadụ si n'onye ọzọ onye isi ala na-echa ya ya ịchọ nna gị onye ji nwere ebe akpa ndị ma ka esi achọ ife chọgide chọta isi dị anyị ngwa anyị na-ekwu ife ọ dị na-ekwu ka esi bie na ngwere nwoke ife niile si mee ekwucha ya onye isi ọbụla si na-eme aka njuzi onye isi ala si nwoke nna kedu ife iche maka ife ndị a na-eme mba ife a ndị amela ya na enyi nwoke obodo na-eme ife a agwa ya nke bụ eziokwu kedu ife anyị kpebiri anyị n'ebe a n'onwere anyị ife onye a ji jide n'ọrụ ma akị ya kwụrụ ọtọ maka na ọ bụrụ na ya kwụrụ ọtọ na eziokwu bụ eziokwu ebe a ọ bụrụ ha kwụ ọtọ ọ bụrụ ibe ha na-eme edoro anya ama ahụcha eziokwu na-aghọ onwe aghụghọ oge eruo ka ndị Igbo ma ndị gọvanọ ma ndị a na-achị achị ga-ebido gwanwe anyị eziokwu ọ bụrụ na anyị kwuru nchekwa ka ndị gọvanọ mee ibe a mee ka ọ ga-esite mma anyị ga-ala n'iyi onye ọ bụla zọrọ onwe ya ihe ọzọ na-ekwu ihe m na-agbata m uche m na-asị ka m dụkwa zụwo maka na dịka maazị odeluga na maazị ejike si bụ maazị ejike si na agha ndọchide mana ihe anyị na-aghọtabeghị ndị na-alụ agha kemgbe maazị ejike onye na-achị aka na-achị naijiria bụ maazị buhari kwuru ọzọ aka ebe ọ dị ya mkpa kwuo ihe gbasara ọgụ naijiria na biafra lụọ ọkwa n'elu ya ma mmemme ji ihe ndị Igbo kwesịrị na a ga-egosi ha ihe ọkụ ji ntị ọkụ eme mm-hmm. awụpụla ndị na-alụ ọgụ mm-hmm. echeghị m na a ga-eje jụwa ajụjụ ọzọ ndị na-alụ ọgụ ụdị okwu ihe mere ndị Twitter jiri ya na kwuo ihe jiri ndị okwu nke ahụhụ nke mbụ nke ọzọ bụ maazị ihe nọ na-ekwu ihe ha nọ na-ama mmemme ndị Igbo nọ na ụwa anyanwụ ga-eji na-akpọ na-ede na mmekpa ahụ nọ ndị na-achị ya ọchịchị n'ala Igbo gbachie nkịtị o nweela oge mba kwuru okwu isi jere sị na ndị na-achị achị n'ala Igbo na na-akpa ma Igbo ma na Naịjirịa ọkacha n'ala Igbo a nọ na-akpa agwa ka onye chọrọ ife ụgbọelu ọ gagoro tiketi biznes klas na fes klas ịbata akpụchiere gị kọtịn nara gị akpagidowe gị iri kotu anara gị akụwere gị na klọzet jụọ gị ma nwere ihe chọrọ ịṅụ isi ha nye gị champen aje gị champen ejuo oyi a na-emere gị ihe ndị a ka ndị nọ na be m ka na-agbagharị mbọ na-achọ ma ha ga-ahụnyere ha ga-edowe akpa ọ dịghị nnọọ gị gbachie okwu ọ dịghị nnọọ dị ha nnọọ ka ga-asị na ụgbọ elu atụtelalie n'elu na onye ọ bụla mere na ọnwụ ndị ibe mba ahụrụ na aka ndị ga-anwụ mana ụgbọelu Naijiria alanyere elu ụgbọelu nọ n'ala Igbo alanyere elu o nweghị onye ọ dịrị mfe a sị na o onye niile ọ dịrị mfe ụlọ ọrụ ụzọ dị mma agagharịma ya ọwa ọnwụ iberibe na-anụ ntị n'ihi na asị agbawa ntị ụkwara oru ntị n'ihe a ha na-ekwu na ọ naanị obubago ka ha ma gịnị kpatara ejiri nwee iPod gịnị kpatara ejiri nwee DSL e ọ bụ n'ihi na ụlọ jụrụ ịrụ ọrụ dịrị ụlọ kemgbe dịka anyị nọ n'ihu na mbụ ọ bụrụ na o nweghị okowe ọbụla ma ọbụla dị nke a na-ebe o nweghị ikwute ya ma o nweghị iji ya n'ime ya ọ pụtara na onweghị ihe nọ n'ime ya ikuku ga-eje nọrọ n'ime ya no empty there's no empty container the simple is a sịghị na ndị na-achị ala Igbo nọ na-eme ihe ha kwesịrị ime agaghị enwe IPOB agaghị enwe ESN ugbu a imere igwe ndị ntorobịa nọ n'ala Igbo agbajuola soro IPOB soro ESN Ụlọ bịa na achị anyị na naanị ihe ụlọ mmanwụ Ebubeagụ Ebubeagụ ọnwụkwanụ kemgbe unu bidoro ya anyị ahụghị isi ya anyị ahụbeghị ọdụ ya o rubeghị mgbe ụlọ ọ bụrụ na gọvanọ so na-achị ugwu na ndị um, ugwu Awụsa nwere ike chee ha na ndị bandit gụmi duru ha tee tụ na ha na ndị eh, bandit aga nwee nzukọ ịgasị jihadist amaghị Buhari n'onwe ya bụ onye ndị Boko Haram ọkọla ka ọ nọchitere ha anya mhm. mgbe ha na gọọmenti etiti na-akpa nkata mhm. Chike Gumi kpọọ gọvanọs gawa ha na ndị bandit na herdsmen na-akpa na-eme ka a na-akwụ gị ụgwọ gịnị kpatara na ndị na-achị Imo steeti Anambra steeti na na-achị n'ala Igbo enweghị ike isi mgbe ụmụnne anyị ndị a na-eme IPOB na ESN mgbe bịanụ ka anyị na agha ụlọ ụlọ ruo ala kwuo okwu olee otu a ga-esi mee ihe a ka ọ dịrị mma Turn my television, my plenty, plenty story see, My time's for nothing, no degree. The wounds in the east and no degree. And even in the west, not same old story. Where are we going from here? Say, oh yeah, TV, one alpha. Oh yeah, oh yeah. Oh yeah, TV, one alpha. ọma ha ebe ga-ebido tinye ya ọnụ ka m godo ụzọ kwuo ọ bụrụ na ile anya ọ bụrụ na ile anya na ọtụtụ nkata um, na-akpa atụma ihe dịka panel na ụmụ um, ndị ise na ndị Naijiria ebe ọbụla ha bi ọ na-amasị itinye anya na ya ọtụtụ oge akpọlite onye ọbụla wụ onye Igbo ihe mbụ e ga-ebu ụzọ dị ya akpụrụ niile na Nnamdị Kanụ na-emere n'obodo ọnwụ unu niile bụ aịkọba ọnwụ ebe ndị jiba debụ ọnwụ ụlọ ọnwụ ụlọ elere m mgbe a kpọrọ ebere mmadụ ọ kpọrọ masị gaa ka echi ga-ahụ ya nka ugboro ole ahụbeghị ugboro ole ka ndị a na-eji ihe a na-eji ya na-ewu ugboro ole ka ha kpọpụtara ala onye na-achị tụọ ya gị na ndị ee Boko Haram ụna wotu ma ya sizie ee eh, ma ha bịa ya jụọ ya ajụjụ olu ha na Igbo ịmara ma nkịta nwekwara eze mana ledala anya lee izuụka elarịọ e, n'otu izuụka anyị hụrụ akwụkwọ jeneral ụmahi ritayad dere wee na-asị onye isi ndị tụrụ agụ n'ihi na kemgbe a gbawara izu a kpawa nkata kpawa nkata ka ọ ghọrọ anyị ngịga na ndị a digara ojii bụ gọvanọ ndị Igbo na steeti ise Igbo mere taa enweghị otu n'ime ha megide ọbụlagodi kichin si ga-abụrụ oche ebe ahụ isi ga-ahụ rụọ ọrụ ọlụwana otu onye n'ime ha si agwa were 20 naira zụro granọt ka ị na-ete ka ị na-ahụ ihe iji agwa omejiri ma ndị a bụ ọpụtara ya gịnị ihe a ndị IPOB na-eme unu jizi ESN jikwezi ESN asịrị agazu ike anyị enweele pụta akụ ọ bụrụ nwere ike ịpụta gwa ndị na-achị enwere ihe ga-eji zụọ ụlọ ndụ gwala na mmụọ gị nọ achị gị na-atụ elee ihe ọ gị ga-agwala ndị Igbo ka anyị kwere na ya bụ na dịka eh, maazị ọjọgakwu oru onye mgbe ga-ebido gbawa onwe ya eziokwu ewerele anyị ewerele oke dewe ya bịa chere anyị ngịga nwere ike ifele niile a Umahi uh, bụ mm-hmm. ya bụ ọ bụrụ iwu Denis ya were anọ n'isi nwanne ya nwoke nne jinyenụ ya ụfụ ala kabanụ bụ onye depụtara akwụkwọ ọgwụgwọ na nwanne ya nwoke amara ihe no onye a bụ onye rụrụ ọrụ na-ele ezumike nka naanị nke ndị Naijiria wee kweta na ya ga-anọ n'isi yawe atụmatụ nwanne m nwoke wee pụta na-akọwa na ị na-enyere ya ọnọdụ na ị na-enyere ego ya bụ ụrụzire mmiri nnu ụkwụ nnu rapụye mmiri rikwa onye wee pụta ọ gaghị izu ụka ise ọ gaghị ụbọchị ise ngịwere onwe wee hepụta were ọnụ ije eri ji na eri ede wee na-abụ Igbo n'ọkwa ebube agụ ka ịnọ maka ya mgbakana Igbo ebe hedkọtas ebube agụ dị maọbụ nye ma nọmba ekwentị a ga-abụ ọdị suke suke gbakpọ ewe mmanụ wee onye ga-aza ya bụ onye tụtụ ekwentị ọ na-ata ihe kpọọ ya ọtụ ebube agụ kedu ibe m ga-emere ya ya abụghị na ndị ahụ na-ajụ Igbo eh, ha afụrụ Igbo n'anya ọ bụ isi kabụ ntị isikwa mgbe nsogbu agha bụọba Naijiria abịabụrụ Buhari ọ ndị anyị rapụtalụ na-echekwa obodo anyị ndị anyị banyere ọchịchị n'aka ọ na-alapụta anyị ọ machipụtalụ e anyị ụkwụ n'ilo ọkọnwa bụ n'obodo adịrọ mma maka na dịka maazị oke esi wee kọwa anyị nụtere mgbe ahụ maka na ọtụtụ n'ime anyị mfe ụka ndị ọdịda anyanwụ si wee gaa ije anyị mara na tụwanyị ghọtara na anụ dị ọzọ agba ya ji ebe anwatekuru ụwa kuchiri ọ dịka ndị ndị ugwu ndị Fulani ọha kụja ọ dịka banyere ebe kuchukuchu ndị ọdịda anyanwụ si gbagwụsị steeti steeti ọbụla nke ịbụ House of na na-ebido egwu na-ebido emere ndị Igbo gọvanọ anyị wee jekwuru IG polisi ha wee chịkwasị na ọ kọmuniti polisi ga-eso kedu ka isi pụtakwazie na nzukọ unu nwere gọvanọ wee rapụ ife gbasara obodo ime obodo ji echekwa obodo bụ polisi ichirou na polisi bụba ya na ebube agụ ọ nwere iwu eji wee kwado ebube agụ na steeti ọbụla dị n'ala Igbo enwere ọgwọ ji nwanne ya nwoke kwuru gwa m esi lo mmadụ alụrụ ihe na-ewute mbụ na ilele na Victor elo na njikọ, ọgwụgwọ ọgwụgwọ ọgwụgwọ ọgwụ bụ ndị Igbo isi awụ isi awụ isi awụ mmadụ nọ mana mmadụ anọrọ mmadụ nọ mana mmadụ anọrọ ọgwụ ya bụ ibe na-agwụ ọgwụ ya bụ ibe dị Igbo na mmadụ nọ anọ mmadụ mmadụ na eji mmụọ mmụọ tonu ibe niile Igbo bụ ee eh, bụ anyị na-ebido jụsoro ajụjụ ike ọgwụ ozugbo nke a ga-agba ahụ onye ọbụla nwa ndị mmanụ na-asị ma ọ bụ na-asị o oh, na ha kwuru anyị ga-ajụba ese ife niile ndị amị na ndị polisi na-akpa niile afọ na-akpa n'ala Igbo ndị ọdịnihu bụ ndị gọvanọ onye ọbụla eluru na ụmụ ndị ọzọ ọkụ nwere ike ịkwụsị ya ọkụ nwere ike isi Buhari kwụsị ọzọ ga-asị ndị amị kwụsị maka ife nnaba azụ kịta bụ na oli na-enweghị ụfọdụ ọbido wee zụba azụ maka na mba ụwa ga-echegbuo onye ọbụla onye ọbụla ga-aza ibe niile o mekọba azara ya n'ụwa aza anyị ihe ọzọ nọ n'okwu a ndị na-asụ oyibo si na mmadụ a na-ekwu ihe gbasara ọwa aghara na izu ụka rube ịbịara jiwa isi ya n'ala Igbo a na-achọ ka a ga-esi mee udo dịrị onye ọbụla nwee ike na-agagharị na-eme ihe o kwesịrị ime ịdị na-atụ ụjọ ọnụ nkọ n'izu ụka gara aga Archbishop Anglican bishọp nke Owerri kwuru kpụọ gọvanọ na-achị Imo steeti ya agbala m gị leba okwu anya ọsịa ndị ọha Imo steeti okwu ndị ọchịchị ọdịnala ndị union okwu ka gị na ha sụkọta isi ka a mara ka a ga-esi mee ihe gọvanọ na-achị Imo steeti emebere ya nke na-achị Anambra emebere ya nke na-achị Enugu Abia Ebonyi o nweghị otu n'ime ha nke kpọrọ oku ya na ụmụnna ya na ndị steeti ha na ndị ọrụ ha na-eru n'okwu asọrọchi sesi olee ihe wu ihe wu ihe wu isiokwu olee ka a ga-esinye ya dị mma ihe ọzọ anyị lụrụ na ha agaala ọgbakọ mana lee ndị ha na ha soro nwee ọgbakọ mhm. onye wu senetọ ndị si na otu Senegal si n'ala Igbo ama aha ya abaghịla na Ken Nnamani onye nke nọbụrụ anọ na ndị nke ọzọ ngwụsịpụtara ha mana ole ndị bụ ndị ga-anọchite anya gọọmenti etiti ilesitueshọn ọnọdụ anyị nọ n'ime ya uwe ahụ ihe a ga-asị ezie ezie alị a ka onye zie nna ya ọ bụrụ na Igbo mara na na eru ntị ibe eru ekpeghị ntị ibe kedu isi okwu anyị ga-eji buru ụzọ gazie ụmụnna ụmụnnabịa bịazicha ha ya bịaziru alị alị bịaziruoro anyị nnabịa dịka ikwu maazị Odeluga onye na-achị Naijiria Muhammadu Buhari o teela ọha ndị Naijiria nọ na-asị ya dị anyị pụta gwa anyị okwu kemgbe izu gara aga ma o wetara ugboro ole anyị hụrụ na ya na onyonyo telivishọn ebe ọ na-ekwu okwu ya na ndị Kraịst oge olu gbara o si ụzọ a na-eme ma e ihe ọzọ anya amaghị wụ ebumnuche ya mhm. kemgbe afọ ole ma ole kemgbe afọ isii ọ nọ na-achị Naijiria enyere ya ọchịchị ọwa na ọchịchị ma mma nyere ya ka ọ ọchịchị lee ndị o jinyere ka ha bịa nọchite anya o nweghị ike ịbịa kemgbe Buhari wụrụ prezidenti ọ bịabeghị Imo steeti mhm. Anambra steeti mhm. naanị mgbe ọ mee kampen kọmpen ọ na-eje Gombe ọ na-eje ọ na-eje ọ na-eje ọ na-eje anyị ahụla ya even in some Western States anyị ahụbeghị ya in any Eastern or South South which also nke na-egosi anyị na ihe ahụ o kwuru n'isi mbido 95 percent versus 5 percent ka nọ ya n'obi onye anyị na ya na-emekọ ihe ọ bụrụ na unu lee anya ndị na-ekwu okwu mgbe ọ kpatara na-ekwu okwu bọdị langweji bọdị langweji ya na verbal langweji ya mmegharị ahụ ya nwara ya na okwu ọnụ ya na-egosi anyị na Buhari is still living in the period of 1967 to 1970. ebumnuche ya ihe niile na-eme mpaghara Naijiria ebe ọzọ emetụtara ya o nweghị mgbe anyị nụrụ o nyere iwu mba mba na a na-eje ịlụ ọgụ na Sambisa Forest maọbụ na nọt west maọbụ na nọt central mere ozugbo e nwere mkpọtụ n'ala Igbo ya si na naanị very soon very soon ahụ ama m ihe very soon ahụ wụ Ee na very soon ahụ wụla in the next week or two you will be receiving the Volcano jets from the United States ọ ya very soon kpatara o jiri tinye onye ọ ga-anọchite anya ya n'ọgbakọ awụ the Minister of Defense kedu ihe kpatara ọ ga-eji awụ Minister of Defense na Ministry of Gị mere na awụhụ na General of Police. I cannot fight you one say you know Sabi? Waiting them your people, them the feel So whenever I turn television A plenty, plenty story I they see My guys for north, them know they agree The wombs in the east, them know they feel And even in the west, not zero story Achọrọ m itinye ọnụ na ife ihe maka onye nwere ike isi mana na ebe ebe anwụrụ ọkụ dị na ọkụ na ọkụ dị mana ka m gosi ebe ọnwa anwụrụ ọkụ dị ekwuo maka ndị a na-akpọ Fulani herdsmen ya ndị oji egbe achịnama nsogbu ha nwere n'ara ọsọnara ndị nọrọ ọhụrụ ekiti n'ụzọ ọdịda anyanwụ Enugu n'ụzọ ọwụwa anyanwụ Ogun ọdịda anyanwụ Ondo ọdịda anyanwụ Benue ụzọ nke etiti Anambra ife ji kpọchie ndị awụna ahụ ọgwụ ejeta mere ndewa ana m ahụ ihe gbatatara deta ibe ebe na-eji deta ife ọ bụrụ na ị na-anya ndị anyị ihe gụrụ owu ada mkpọtụ regiment na-agafe Middlebelt ada anụ ha na ugwu Awụsa n'ugwu ife anyị na-alụ maka ọnwụ ndị a na-akpọ bandage bandage bụ na Kaduna Katsina Kano Sokoto Zamfara Niger ife o ji dị mkpa na nkọwalụ ife ndị a bụ na ndị bụ ụzọ bido ndị akpọrọ bandage bụ tupu ndị ah, ndị ndị a na-akpọ secessionist ndị nsogbu mana o nwebere ụbọchị onye asị ya na-eprescribe bandi ma ọ ihe o meghere ọnụ gwa anyị bụ na ndị a na-akpọ ndị Fulani herdsmen ụzọ na ha ụzọ Niger na ha ndị anyị ya ahụ ife na-emewo na polisi jide ha ebe ha mere ife ma ndị obodo jide ha polisi ala ndị ya bụ ndị obodo kpọrọ ha nwanne echi asị na ha na na akpọrọ n'anya jere abụja na ndị ọgwụ ma ndị ha bụ na akọwala ha ọnụ ndị Boko Haram difensi minista emeghe ọnụ si anyị na Boko Haram jidegharịa n'ọya bụ Naijiria n'ugwu awụsa na kano steeti ebe akpọbụ mmadụ gọvanọ nọ kano steeti si nwanyị na-amịnye ego na-agụ na enweghị ọrụ mere aka jide na e ego tinye ego na sekuriti dị otu dị tinye ego ewerela ego nye atịta foto e ebe ha na gọvanọ na-ekwere aka na-enye ego bụ ozijebụro ndị ọ na-ezije ka mkpọtụ mere n'Imo ọ dụrọ mma na anyị nwere nsogbu na aha n'ala nke enwere ike isi na aka anyị ya ka a na-emegbu anyị eziokwu ka a na-anọgbu ama m nọọ onwe mana ọ dịrọ mma na-eju aka ọdịnala anyị n'ala dịka onye Igbo mbụ ife gbatatabụghị na ndụ mmadụ ewute mana ka ife a bido omeghe omeghe ọnụ mgbe a ọ na-ekwu ụfọdụ ndị si na ọ nọrọ na ọnwụọ na n'ọdị nwoke ọzọ ka ị gwara tinye ebe ahụ ọrụ dị ka dịka onye irie mana kịta oleghe n'ọnụ ndị chere onwe onye ọzọ ga-echegharịkwa maka na anyị ma anyị ma ụka na ụza anyị ma ọnụ okwu ya ka o meghela n'ọnụ dịka isi ekwu ọ na na anụ ọgụ asịrị na-egbu na Naijiria maka ife e sie n'ọnụ pụta bido gbata ọgụ ahụ na echi ya e esi wee gaa n'iru ya nke bụ na ndị abụrọ ndị Naijiria ndị ahụrụ mgbe a hụrụ ndị ahụrụ nke na-efe lere ife aha anya sị na ọ dụrọ mma wepụ ya na Afrịka ọ nsogbu nye ndị Naijiria ya ife iyi na-ekwu na-egosi na anyị ma na ndị anyị na ha na-eme egwuregwu egburu ọdịmma anyị n'ofe mana ịhapụzi ndị gọvanọ anyị na ndị na-anọchite anya ndị Igbo ajụkwa maka na o nwere egwu egwu na Long John o nwere mgbe Long na ajụghị ya gba ọ sị na osisi nọ n'ụzọ ya ọgụchi ife niile ọ na ihe nche a kpọrọ ya gba ife ji ekwu ewu na ndị a niile a kpọrọ na ha nche ga-agbacha maka ha awụ nsogbu anyị nwere na ha ga-eji ụdị nzukọ pụta wụrịta ka ha na anyị ha na na ife ha ị na ka anyị mere ọjọọ mgbe emerụ ife gbasatawo elzaz na nna ya ma ọnọdụ n'ọkụzụ ka ugwu ario ndị na-ege anyị ntị ndị Igbo ọ bụrụ na e iche na ọrụ akara ọ bụrụ na ije ka elzaz so eme ka ọ na eme na Legọs ka o mere n'Enugwu n'ụfọdụ ebe o mere ndị gọvanọ aha maka ọtụtụ n'ime ha ọnụ bido kwube anyị maka ozi o gosiri na ha ghọtara n'ọraka maka na oge ụfọdụ ọ dịka onye meghe ọnụ gọvanọ ya ndị ayọ ndị ndị ọ na-agbara odibo akpọ ya ndị polisi ndị na mana ife mere gosiri na ha ghọta ndị n'ike ife njikwa ife awụ na anya ama na-echedi unu na-eche ma mgbe Buhari ndị. ka ya maọbụ mgbe na eche mmekọta n'ọwasị obodo a na-efite ya na ndị Igbo onwe ha nsogbu anyị aka nkụ maka na ike dị n'aka ụlọ nwere ike si n'ọdụ ala nọchi mee ka ha na-arụ n'ahụ orite nke igwupụtakwuo ilekwu ya eme nka eme nke o meela ya onye jụdiri ya ife na agbara nke isi ọ bụrụ na ndị mmadụ ha kwesịrị ụlọ nọdụ ndị gọvanọ nọdụ ndị a niile mkpọrọ akpọrọ ndị na-akpa ọha na ya gbawa ụmụ ọha ya onye si ịlụ ọnyịnya awụ na-anọdụ otu ọbụla na aha akpalụ jụọ na ya ngwa kedu ife unu na-eme nke unu si na-eburu agụ kedu ka ọ ga-esi mege ekwentị eburu agụnụ unu nọdụ ha na gwa ha na ife azụ a eme ka o si kwesị eme ife a kwesịrị ime mana ụlọ gwa ha nkịtị ewere ya ife a na-eme a na-ekwu ihe a ka a na-ekwu ihe a <laughs> Ị na n'oge kolonializm ndị bekee na-ewebatara anyị ihe a na-akpọ warrant ihe anyị maara banyere ndị waranchi mara bụ na ọwụha anyị nwago ndị Igbo n'ebe ọ bụla e nwere waranchi ọwụha anyị nwa họpụtara onye ga-abụrụ anyị waranchi waranchi ọ gwara ebe a ka chifu si bịa n'ala Igbo maka ndị na-aza chifu achọrọ m ka ụlọ ghọta ebe ya na asụsụ si ọwaranchi ọwa Igbo waranchi bụ ọnwa dị isi na ahọpụta waranchi waranchi bụ ụkwanụ ya họpụtara eji eji ka the indirect rule system n'ike na-aga n'ihu ọchịchị nchigbu ya e ọchịchị nchigbu elezikwana anya anya wụzie na onye ọbụla ahọpụtara nwa ji isi họpụtara dịka waranchi onye ọ na-ejere ozi awụghị ndị mmadụ ọnwa ọ bụghị ọha ndị obodo ya ndị ọ na-ejere ozi onye ọ na-ejere ozi nwa ji isi na onye nwa ji isi na-anọchite anya ya ihe ole anya ndị na-achị ya ndị anyị na-akpọ gọvanọs anyị na-asa ile anya ka ha nwụrụ ndị ga-ahaziri anyị obodo ka ọ dị ugbu a wee awawawode Warrant Chiefs of the modern day Eastern Nigeria ihe ejiri mara ndị Warrant n'oge ahụ na ọgwakwarụ na ifere ha aka n'ihu ha ga-agwa nwa dị isi n'ifere ha aka n'ihu nwa isi tinye ha Fatima na polisi na amị ha bịa menye ụlọ anya ọ kwarịa ihe anyị na-ahụ ihe ọ nwere ya bụ na na mgbe ochie n'oge colonial times tupu n'oge oge ndị bekee na-achị ọchịchị chịwa na ndị Igbo ịgba izu akụ ekwe amaala gbakọ mana Warren Chief anaghị akwụ ọgwụ okwu. anaghị akụ ekwe sọ ihe ọ na-emewo ya eji ozugbo ya ya ga akwụ ekwe mgbasa ozi ọwụweta nke ya akpọpụta ọha mmadụ ya kpụ ego mgbasa ozi si eze esi ka a ụlọ onye ọbụla ga-eme nke a mee nke a mee nke a mee nke ọzọ onye jụ ọhụrụ na ifeela wara nchi ife aka n'ihu ojegba gị rịpọtụ n'aka mmadụ isi dịnye ya kọtịma na polisi ya onye anyị na-ahụ n'ala Igbo taa ya bụ na ndị na-echekwa ọkachamara ndị isi erite anyị ndị si n'ọba ndị wara nchi anyị na-akpọ gọvanọ ọzụza dị na o zuorola oke igbo ọ bụrụ na ya etetebe ụra dịka m kwuru na mbụ kpụrapụkpụrapụ a agafeela kpụrapụkpụrapụ anyị anụwala unu dum agha ehiri ehi ekwesịghị nri mgbọrọ nsogbu anyị nọ n'agha onye tinyere ka ọ bịa nọchite anya prezidenti ọ bụghị onye isi ndị uwe ojii ọwụ minista na-ahụ maka agha you already that this is a war mm-hmm. That's what it is. yi njikọ ka e, ndị gọvanọ South East ya soro nnakwa n'ụdị maka ha ewu ka nwa ji isi elu mara nchịs ozi ọ dịka ndị Igbo bụ nsogbu Naijiria na-ebugo ihe niile bụkwozi anyị ya ya ịkpọ nwa nkịta dị afa ewuru ewu ya anyị wekweta maka na ya bụ nwagachi nọ n'iru ndị Igbo wee na-asị na ihe gbasara mama and herdsmen conflict na a ga-elebi anya onye gwara nwa ọzọ kedu mgbanwa na ndị ihe na ndị eslen na-anụ ọgụ ọnwụ ya maka otu ụka a ga-elebe ya anya mgbe ọ nọ na-eme na Benue ọnwụ ụka ka a na na-ebu mgbe a na-eleba a na-eleba ya sị na ọ ga-eleba anya na Nasarawa steeti na Yola kedu e ka eleba mana omena Katsina ebu ego jebughị ndị e ndị a na-ekwu mgbe o ji wee na-asị n'ọfama esmen o nwere onye si ya nwoke kpuchie kwụsị n'ime anụwa bụ ndị ojici egbu na ha na-abịa techiwe obodo gbalie ndị agha n'Enugwu abụrụ na onwe onye nna m na-atala igu ọ bụrụ igu ka ata na-abịa uchechi obodo gbalie ha mana agwado akụrụ wee wee ndị ọrụ ndị Anambra nara achọpụ ịtụ rolu ọka gọvanọ n'obibi igbo maka ndị na-eweta waranti ịta bụ ndị politikal pati onye ha chọọ na-ewepụta ọ wepụtazie enye ụlọ mmadụ ịtọ ma ịnọ nke unu lelesia ya anyị afụ mmadụ n'ime onye ọrụ ọ ga-agago mgbe a na-eme ma ọpati nke a ma ọpati nke a sị nke a kpati ya nke a nọ lekwa ọgwụ ndị niile akwụpụtara na ọnwụzi unu ga na-ajụkwa bụ ebee ka unu kwu n'ihe gbasara nchekwa obodo na Anambra steeti n'ala Igbo kedu ihe ị ga-eme onye nwere ike ịsanye ọrụ o ji eri eri ede wee kwuchite ọnụ Igbo abụghị onye ga na-abịa na-asụ ụlọ oyibo osisi ọma n'elu maka na asị na ndị mmadụ oyibo onye ga-abụghị okwu n'igbo na-asị unu na-eji a ga-eme na a ga-eme na ga-eme abụrụ onye nwere agwụgwa inwe ike ike ume ịlụ ọgụ dị ya maka na ọ bụrụ a na-apụta ebe ya rite ya a na-akpatasị ego ụlọ ga-ajụ ebe otu kpata ego maka ịdị ụgbọchọ mmadụ ọya Igbo ji baa abazi mmadụ ka ego dịrịaịchọ bụ mmadụ mmadụ ana ozi na ọchịchị Igbo ndị na-ekele Igbo ozi ọbụzikwa ndị a niile na ekogharị bụ ike tupu na efeba anya ọwa hospital hospital hospital ma ọ chọọ ụlọ ụlọ ụlọ ụlọ ahụ ma ọ bụ moto ọ ga-ebusasịrị ndị ndị ibe na ndị ibe na uche bụrụ ụdị ndị ahụ pịta aka maka na ngwa akwụkwọ nwere nkịtị kote ebu ọzọ ndị ọgwụ ndị ọchịchị bụ kịta ndị politiks kotel onye unu ga-arọpụta onye unu nwa nwee ike iburu ndị Igbo anyị ga-ebido ekechiwa okwu a ọnụ mana ọ nwere otu ihe ọzọ m chọrọ ka maazị ejike ọnụ nwantịntị oge eleghị anya anyị eletakwuo ya anya n'izu ụka na-abịa abịa a ga-ekwu ihe gbasara bụ nke na-abịa n'Anambra steeti maka na ọ dị ugbu a usoro ntuli aka ọchịchị e nwere na Naịjirịa enweghị ike enye ha ndị mmadụ ohere ịhọpụta onye ha chọrọ the system naanị ihe nwere ike inye ndị mmadụ ohere ha onye ha chọrọ onye ga-anọchite anya ha Ụwa ọ bụrụ na a usoro ndọrọ ndọrọ ọchịchị nye mpaghara ọbụla kpọnyere ihe ihe aka esi eme na Amerịka ibe every state will not be ọbịa the election even the national na eleghị anya the option nwa maala anya na-akpọ Morris na prọfesọ e e e nke bụrụ onye ọbụla ga-ala na nwanna ya wee si na nwanna ya tọwa ọchịchị wee pụta bụ ihe gara akara anyị mma maka na anyị ebuwo restrọkchọ restrọkchọ ọ bụghị naanị revenue allocation restrọkchọrin kwesịkwara ịbụ na mba ọrụ ọbụla kwesịrị iwepụta usoro ha chọrọ iji họpụtara onye ga-abụ onye na-anọchitere anya ọ bụrụ ndị ugwu a sị na India ga-ahọpụtara ha ka ahụ wuo maka ha a sị na Scotland ga-ahọpụtara ha ka ahụ wuo maka ha mana ndị ka anyị anyị chọrọ ọchịchị onye ga-anọchite anya anyị nwee onye anyị jiri aka anyị họpụta right now the network system is rigged against the interest of the people maazị Gachọ nke tinye okwu ọnụ maazị Nyobe bụ anya enwere m ma n'uche m agaghị eche ka elekshọn bịa aka maka na izu ụka gara aga ka ndị mmadụ na-ajụ ebe n'ihe ehi chọrọ ka ụmụ mmadụ mee ọhaiburu egbe otu ihe otu ihe onye ọbụla nwere ike ime chụọ ịnọ elu laa ngụ kpọkọọ ụmụnna ndị ọhụrụ ha wuru owe ga kwuru onye na-anọchi anya ụlọ ya bịa ruzie ruzi ọ bụrụ na ndị niile nọ na haus dị mma ala Igbo niile ga-aga na ọba ọbụla ebe onye ọbụla lebe ihe eji ji ọ jụ na ọ gaghị enwe ụlọ ndị unu obi isi unu nwa elezila anọchi anya ya n'ihu ọ nụ ya na amara ya ga-agwa gọvanọ ya ga-agbanye ọrụ ele niile ọwụwa n'ije n'ọrụ nọọ bịa na haus bịa gwa anyị ihe ị ga-eme ebudere ụmụ anyị na Owerri alụmdị niile enye gị izuụka ole na ole na ile ya agba dị achọkwaghị ọ uche n'ihe ya bụ ihe na-ekwu bụ na ndị nwe ike na nkụ ikeba obodo na-enye ọkpọ ọ bụrụ na anara ụlọ ọkpọ ezi ike iche ya bụ mma. mana ndị Anambra na akwara ịtụ vootu na Nọvemba anyị anyụsa aha mmiri ndị na-anọ kịta ndị maazị Obasi kwuru dịka efifie gwanụ ndị haus na ọ bụrụ na gọvanọ asị na na emeghị o ji bụrụ okotie ụmụazị ekporo ya ọkọchị ya n'udu mmiri ọ bụrụ na ọ nọzi mmadụ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ asị asọrụka na ọṅụṅụ orere sọrụka na ụsọ ewepụ ya wepụ ya a na-enwere usoro eji ewepụ ya ejipi chee ya ndị ọzọ onye nụ ya ndị asụ ọnwụwụrụ onye ịpụzi ọbụla azụ ọchịchị ọma na na ọkụ nwata na-agba ngaranya n'okwu ọma na itinye bụ atụrụ na-ejesu ubi na-egwu egwu karịa aka maka e na ibe anyị tụzi kịta ịma na ibe tụrụ m n'anya na niile egwu onwekwu nwaada Igbo nọ na ya bụ nzukọ ejere onwekwu nwaada Igbo agbara abịa mfụ ogbe onyonyo dị na ịntanetị egosi ndị niile nọ ya onwere nwaanyị nwata nwaanyị m so n'ebe a tụwedi izu afọ mana ka ọ dị asị agụwa akwụkarịwa ọrụ mgbe ruola oge anyị akwụrụ akpụrapụrapụ kemgbe anyị ka nkeji iri na e, nkeji site na asaa maazị oke biko wetara anyị nkata na ndị Igbo ibe m ndị anyị gbawetara bụ ọ ga-ejidela anyị mma na etu anyị ga-esi wee gaa ime ka anyị dị mma na ife na-ada ya mkpụrụ ure ọkachasị na ọ na-ewute anyị na ndị nọ na-anọchite anya ndị Igbo bụ ndị gọvanọ na ndị ọchịchị etiti ọkachasị irije ha onye ọchịagha ijekpa nkata maka udo ka anyị gwere anyị wee na-asị ọwụ ihe kwesịrị ime mana anyị na-aga aka na ntị na ndị nọ ka ndị na-achị Igbo ndị gọvanọ nọ nkịta dịka ndị wara nchi ọ bụrụ anyị nyewa ha na-anọchite anya anyị ọ bụrụ anyị ziri ya ọ ndị ọchịchị nchigbu ka a na-anọchite anya atụmatụ anyị wụrụ onye ọbụla n'ụgha ka ọ ga-esi wee ọpụta oge ahụzi anya a na-ekwu restructuring ọ dịka ọsọsọ maka gọọmenti etiti restructuring metụrụ maka gọọmenti steeti ma nke lokal gọọmenti metụtakwuzie gọọmenti ụmụnna maka na akwụkwọ nsọ na-asị anyị ka agbanwee ọnụ site na ngụgharị nke mkpụrụ obi nye nke echiche obi ụlọ ya ka ebido n'ime iwu wee mebe restructuring maka etu aka ka ọ ga-esi debe anyị mụrụ kachasị ihe na-achọ itinye aka na akwụkwọ na Anambra ma ọ bụrụ naanị ijebe mgbe itinye aka n'akwụkwọ ma ndị na-anọchite anya anyị na House of Assembly aka isi wee ya anyị ga-akpakwa nkata uru na-abịa ịga n'ihu anyị na ụlọ anyị maka nkata ghara ịkwụsị anyị bajatara biko mee ka ụra ndị agbata obi gị ya ebe ọ bụla ị na-enweta pọdka ụtọ ikoro mkparịta ụka asụsụ Igbo ọ bụkwa na ọ bụghị na pọdka nọ na Facebook mee ka onye ọzọ maka na agwa otu nara ike mụ onwe m na-ekene ụlọ aha m bụ maazị Okewukachukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ ụkọchukwu maazị Ejikeme na maazị Kanayo Odemga anya dịzikwuo ụbọchị anyị achụa na Owerri na Owerri